AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ Igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo chimere mma ana m ekele unu n'aha onye nwe anyị jizọs kraịst ekele dịrị onye nwe anyị na meela ka ndụ fọdụrụ anyị n'ala ndị dị ndụ taa onye nwe anyị emeela n'ihe omume anyị nke ụbọchị taa anyị na-eleba anya na ihe banyere ahụike n'ihi ahụike anyị dị chineke mkpa ajụjụ anyị na-aghaghị ịjụ onwe anyị bụ ọ bụrụ na m anọ na ahụike m ga-ejere onwe m ozi m ga-ejere chineke ozi m ga-ejere mmadụ ibe m ozi ahụike bụ ihe dị mkpa nye mmadụ ọ bụla nke dị ndụ na ala ndị dị ndụ n'ihi ewezụga ya ọ dịghị ihe ị pụrụ ime ya mere anyị ji eleba anya na ihe banyere ahụike gị n'ụbọchị nke taa ma tutu ma aga n'ihe omume a anyị aghaghị ịnata onye nwe anyị ike onye nwe anyị na chineke imeela onye na-adị ndụ mgbe niile ebighị ebi onye hụrụ anyị n'anya nye ọkpara mụrụ naanị ya bụ jizọs ya bịa nwụọ n'ihe anyị onye nwe anyị anyị na-enye gị ekele na mgbe oge awa dịka nke a n'ihi ịhụnanya gị n'ebe anyị nọ ka anyị na-aga ịmụ ihe ọmụmụ dịrị anyị n'ụbọchị nke taa na ma rịọ ka inye anyị nghọta nye anyị amamihe anyị ga-eji ghọta okwu a n'inye aha nsọgo otuto n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị emem onye Chineke chọrọ mma amaara m na isiokwu a bụ ihe dị mkpa nye mmadụ niile karịsịa n'oge ndị anyị nọ n'ime ya ọ bụrụ na gị elegharị anya n'ụbọchị taa ị ga-ahụ na ndị mmadụ nọ n'ụjọ nọ n'egwu n'ihi ọrịa nke dapụtaranụ kemgbe afọ gara aga bụ ọrịa a na-akpọ konora virus dịka ndị oyibo si kwuo ya ọrịa a bụ ọrịa na emekpalụ ụwa ahụ taa mana ọ bụghị ihe mgbagwoju anya anyị ịhụ ọrịa dị otu a n'ihi na akwụkwọ nsọ na akwụkwọ Matiu isi iri abụọ na anọ amaokwu nke isii na nke asaa ịgụọ e ya o mere ka anyị mara sị na oge dị ka nke a na ọrịa dị iche iche ga-apụta ọrịa na-efe efe ga-apụta nke a bụ mmezu nke okwu Chineke nke na-emezu n'iru anyị n'ụbọchị taa mana ihe ọgụgụ nke oge awa anyị ga-ewere n'akwụkwọ ndị Rom isi iri na abụọ amaokwu nke mbụ na nke abụọ ebe ahụ ka anyị eleba anya nke na-asị ya mere ụmụnna m eji m obi ebere niile nke Chineke na-arịọ unu ka unu chee arụ unu n'iru Chineke dị ka aja dị ndụ dị nsọ nke dị Chineke ezi ụtọ nke bụ ikpe ekpere unu dịka uche si dị nke abụọ unu ekwekwala ka unu yie ajọ oge a kama ka unu nwee uche ọhụụ site na ime ka uche unu bụrụ ihe dị ọhụụ ka unu wee nwapụta ihe bụ ihe Chineke na-achọ bụ ezi ihe nke dịkwa ya ezi ụtọ nke zukwara oke ndị nke Chineke anyị ga-aghọta okwu a nke ọma ma ọ bụrụ na anyị ebi ya ndụ dịka inye chineke otuto siri dị dịka nduzi ya siri dị otu ụzọ anyị ga-esi mee nke a bụ site na inwe ezi ahụike ilekọta onwe anyị anya nke ọma site na iso ụzọ dịka onye nwe anyị siri tụzie aka n'akwụkwọ nsọ ọ bụ ihe mgbagwoju anya n'ụbọchị taa na ụmụ chineke ahapụla ntụziaka nke chineke n'ihe banyere ahụike dịka ọ dị n'akwụkwọ nsọ na-eso dịka ụwa si eme anyị esi otu a bụrụ ndị chọtụrụ onwe anyị na nrịrịa dị iche iche nke na-emeela ka anyị ghara ijere Chineke ozi otu o kwesịrị ma ọ bụ anya onwe anyị ma ọ bụkwa mmadụ ibe anyị ọ bụrụ na anyị agaghachi akwụkwọ nsọ n'ezie anyị ga-ahụ n'ọdụ ụkpụrụ Chineke wepụtara maka ahụike anyị dịka anyị ga na-ahụ na ihe omume a dịka anyị na-aga n'iru site na mbụ na ogige Iden na akwụkwọ Jenesis isi mbụ amaokwu iri abụọ na itoolu ka anyị hụrụ sị na mgbe Chineke kechara mmadụ na o nyere mmadụ nri kwesịrị mmadụ nke ga-eme ka mmadụ nwee ike nọ n'ezi ahụike nwee ike jere Chineke ozi ọ nọ n'akwụkwọ Jenesis isi mbụ amaokwu iri abụọ na itoolu ị ga-ahụ ya ebe ahụ mana mgbe mmehie bịara mmadụ emehie Chineke Chineke tụkwasịrị mmadụ ihe oriri ọzọ nke bụ akwụkwọ nri nke a ka ị ga-ahụ n'akwụkwọ Jenesis isi atọ amaokwu iri na asatọ ị ga-ahụ ya n'ebe ahụ mana tutu uju mmiri abịa ka bụ nri ndị mmadụ nọ na-eri ruo ekwe mgbe uju mmiri gasịrị chineke abịa tụkwasịrị mmadụ ihe oriri ọzọ nke bụ iji anụmanụ eme nri n'ihi na akwụkwọ nri mmiri emeela ka ọ pụọ n'anya mmadụ ya mere ndị m hụrụ n'anya onye nwe anyị na-arụsi arụrụ ike na-achọ ka anyị mara ihe anyị kwesịrị ime ka anyị nwee ike gbanarị nrịrịa dị n'ụwa taa dịka ụwa na-agbagharị na-achọ otu a ga-esi zere ọrịa nke a na-agagharị n'ụbọchị taa ya mere ọ bụrụ na anyị ga-ege Chineke ntị laghachi n'akwụkwọ nsọ ya n'ezie ọ ga-enyere anyị aka ịma ihe anyị kwesịrị ime nọ n'ezie ahụike nwee ike nye Chineke otuto jeekwara mmadụ ibe anyị ozi nke bụ ihe Chineke na-achọsi ike onye nke Chineke ọ ga-amasị m ka ị na-ege ntị n'ihe omume a dịka anyị na-amalite ya banyere ahụike gị ọ bụrụ na gị egee ntị ọ dị ntụziaka dị iche iche nke Chineke ga-enye gị ị ga-eji nyere onwe gị aka ga-esi otu a nwee ezi ahụike nyihere mmadụ ibe gị ozi enyekwa Chineke otuto site n'ije ozi gị imeela maka ige anyị ntị n'oge awa dịka nke a dịka anyị ga-emechikwa anya anyị n'ekpere dịka anyị nara Chineke ike na mmalite ka anyị narakwa ya ike na mmechi onye nwe anyị imeela n'ihi ohere ọma dị otu nke inyere ụmụ gị n'ụbọchị taa maka ihe ozizi nke ahụike nke bụ mmalite ya dịka anyị ga-eso ya n'usoro ịmatazu n'ozuzu oke ihe bụ ebumnobi Chineke nye ahụike anyị imeela onye nwe anyị dịka ụmụ gị na-ege ntị ka anyị bụrụ ndị agọziri na agọzi n'ime gị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị igbo ọma na-ege ntị ekele dịrị jehova onye mere ka anyị hụ ụbọchị nke taa onye mere ka anyị okwu ọma nke na-echekwutara anyị na ahụike anyị dị chineke mkpa ka anyị dụọ ahụ anyị nsọ ka anyị mara na ọ ga-eme ka obi dị chineke mma ka anyị gee ntị mee ihe dị mma anyị na-ekele nwanne anyị nwoke John pal onye nyere anyị okwu nke ahụike nke taa anyị na-asị ka udo chineke chia n'ime ndị ya ka mara chineke bara ya ụba ya ma na ezinụlọ ya ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị nwanne m nwoke biko rutene anyị nso ma maọbụ na-adị ajụjụ nke chọrọ ka anyị leba anya rutene anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria maọbụ awrorg asụsụ igbo awrorg asụsụ igbo kọọrọ anyị n'ekwentị na nọmba nka 070 -6363 -7224. 070 -6363 -7224. 7224 email adreesị anyị bụ arigiria atyahu com arigiria onye na-ebi na-atụrụ chineke mma mma n'isi gị ezi nwanne m gị onye na-ana asụsụ igbo na-arịọ gị ka ị nwee ike chee ntị gị ka anyị tụlee uche n'okwu onye nwe anyị wee si otu a kparịta onwe anyị ume n'ihi ndụ nke anyị na-ebi n'ụwa a anyị ga-eleba anya n'ihe dekwasara isiokwu ya nke na-asị ichegbu onwe gị pụọ n'ala eze chineke ichegbu onwe gị pụọ n'ala eze chineke hụdata isi ka anyị chọọ onye nwe anyị nna anyị anyị na-ekele gị n'oge awa a na-arịọ ka ime ka okwu gị gbaa mgbọrọgwụ n'ime obi anyị ka anyị si otu a na-atụgharị uche n'ebe ị nọ si otu a bịara gị ndị zuru oke nara ekele ma gọzie okwu gị n'aha jizọs amen soro m ka anyị gaa were akwụkwọ nsọ anyị were ihe ọgụ nke akwụkwọ nsọ na akwụkwọ matiu isi isii matiu isi isii anyị ga-amalite n'ahịrị nke iri abụọ na ise anyị ga-agụ ahịrị nke iri abụọ na ise gụọ ahịrị nke iri atọ na otu ruo na nke iri atọ na atọ ebe ahụ na-asị otu a n'ihi nke a ka m jisi unu unu echegbula onwe unu nye ndụ unu ihe unu ga-eri ma ọ bụ ihe unu ga-aṅụ echegbukwala onwe unu nye arụ unu ihe unu ga-eyi ọ bụghị ndụ karịrị ihe eji azụ ya ọ bụghịkwa arụ karịrị uwe oyiyi ahịrị nke iri atọ na otu na-asị otu a ya mere unu echegbula onwe unu sị gịnị ka anyị ga-eri ma ọ bụ gịnị ka anyị ga-aṅụ ma ọ bụ gịnị ka a ga-eji gbokwasị anyị n'ihi na ihe ndị a niile ka ndị mba ọzọ na-achọ n'ihi na nna unu nke eluigwe na-amata na ihe ndị a niile dị unu mkpa ma bụrụ na ụzọ chọọ alaeze ya na ezi omume ya a ga-atụkwasịra unu ihe ndị a niile ige ntị nke ọma ebe ahụ anyị gụrụ ị ga-ahụ na jizọs malitere ikwu okwu ebe ahụ ya sị n'ihi nke a ka m jisi unu mmadụ ga-ajụ sị olee ihe ahụ bụ n'ihi nke a ị lawa azụ site n'ahịrị nke iri abụọ na ise laa azụ ị ga-ahụ okwu ndị ha onye nwaanyị Jizọs Kraịst kwuru ebe a nke na-asị na ụmụ ya ụmụ Chineke nwere ohere ibi ndụ n'ụwa a keta ngọzi onye nwaanyị site n'aka onye nwaanyị na ịga n'iru onye nwaanyị na-ekwu okwu sị na mmadụ agaghị enwe ike ife nna abụọ n'otu oge nwee ike fee ha nke ọma ile anyị n'ụwa taa ụwa anyị jupụtara na ịma aka ịchọ ihe n'ụzọ dị iche iche ọ bịa mere tutu mmadụ achọta ihe ọ ga-etinye oge tinye ohere ya tinyekwa ike ya iji chọta ihe ma ile anya n'ụwa taa ya dị ka tutu mmadụ enweta akụ na ụba na ọ ga-ahapụ okwu onye nwe anyị nwee ike gwere ike ya niile chụso akụ na ụba otu a ka ọ dịkwa n'oge jizọs kraịst ọ bịa mere o ji sị na ọ dịghị mgbe mmadụ ga-efe nna abụọ n'otu oge fee ha nke ọma ọ bịa mere n'ụwa taa ọtụtụ ndị mmadụ na-efe chineke wepụtara chineke oge wepụtara onye nwaanyị ihe niile ọ chọrọ iji fee ya ofe ma ndị ọzọ n'aka nke ọzọ na-eje ozi ịchọta akụ na ụba were oge ha niile chụso akụ na ụba ọ bịa mere jizọs ji na-asị na ya agbalị anyị ka anyị ghara ichegbu onwe anyị n'ihe anyị ga-eri na ihe anyị ga-eyi na ihe anyị ga-aṅụ ile anya gị hụ na ihe ndị a onye nwaanyị kpọrọ aha ya bụ ihe ndị ha kachasị mkpa na ndụ mmadụ ọ bụkwa bụ ihe ndị gụrụ akwụkwọ chọpụtara dịka ihe kachasị mkpa ihe oriri ihe oyiyi na ihe ọṅụṅụ kama jizọs kraịst n'onwe ya bụ onye matara na ihe ndị a bụ ihe kachasị mkpa nye mmadụ na-agwa anyị sị na anyị echegbuna onwe anyị n'ihi ihe ndị a ọ bụrụ na anyị agaghị echegbu onwe anyị n'ihi ihe oriri ihe ọṅụṅụ na ihe oyiyi oleekwana ihe anyị ga-eji chegbuo onwe anyị ile anyị baga ịhụ na onye nwaanyị anyị jizọs kraịst matara na mmadụ nwere ike iji oge ya tinye n'uche tinye na nchegbu tinye onwe ya n'ọnọdụ nke na ọ apụta n'ime ya ebe ọ na-achụso ihe ọ ga-eri ihe ọ ga-eyi na ihe ọ ga-aṅụ ya mere na ịga n'iru ịgụọ n'etiti ebe ahụ site n'ahịrị nke iri abụọ na isii gawa n'ihu ị ga-ahụ ebe onye nwaanyị ji ụmụ anụmanụ ndị bi n'ọhịa maatụ ụmụ nnụnụ ahịhịa nke ime ọhịa na-agwa anyị na onye nwanyị anyị na-elekọta ihe ndị a ọ bụ ezie na ihe ndị a dị ala n'ebe mmadụ nọ kama onye nwanyị nakwa na-elekọta ha ị nwere ike ịjụ m sị olee ihe m na-ekwu okwu ya ọ bụ ka anyị hapụ ịrụ ọrụ ọ bụ ka anyị hapụ ịzụ ahịa ọ bụ ka anyị hapụ ịchọ ihe anyị ga-eri ọ bụghị ihe m na-ekwu okwu ya kama ihe m na-ekwu okwu ya bụ mmadụ iji ike ya niile iji ohere ya niile iji ihe niile o ji bụrụ mmadụ tinye n'ọkụ na-aga ọkụ chefuo onye nwaanyị jizọs kraịst nke abụọ ọnọdụ jọrọ njọ nke ukwuu nke abụọ nọdụ ọnọdụ anya mmiri ị nwere ike inweta ego n'ime ya kama nzọpụta nwere ike onye ahụ agaghị enweta ya ọ bịa mere na nchịkọta okwu ya ebe ahụ anyị gụsiri n'ahịrị nke iri atọ na atọ jizọs kraịst ewee sị ma buru na ụzọ chụọ alaeze chineke na ezi omume ya ị ga-ahụ na ọ dị mfe mmadụ ị na-achọ ihe ọ ga-eri ihe ọ ga-aṅụ akụnụba nke ụwa si otu a wezụga onwe anyị chọ alaeze onye nwaanyị ị ga-ahụ na ọ bụ ihe dị mfe mmadụ ị na-achụso akụnụba si n'otu obodo nke a gaa n'obodo nke ọzọ tụọ mgbere ahịa dị iche iche nọọ n'ụgbọelu nọọ n'ụgbọala nọọ n'ụgbọ mmiri na-achọ akụnụba onye ahụ ga enwe ohere ya na chineke ga-eji kparịa ụka onye ahụ agaghị enwe ohere ọ ga-eji fee chineke ofe ọbịa mere onye nwaanyị ji na-arịọ anyị ji na-agba anyị ka anyị were ike anyị na ume anyị niile tinye n'ife onye nwaanyị tinye n'ịchọ alaeze onye nwaanyị tinye n'ịchọ ụzọ nke onye nwaanyị n'ihi ngwa ngwa anyị chọrọ ụzọ onye nwaanyị onye nwaanyị a ga-ekwe ka ihe anyị ga-erikọ anya ọ na agba anya mmiri mgbe ụfọ ị ga-ahụ ndị bụ ụmụ Chineke gị na-eche na ha bụ ụmụ Chineke kama ị na-ele ha anya ndụ nke itinye uchu n'ife onye nwaanyị adịghị n'ime ha ha nwekwara ike iyi efe dịka ụmụ Chineke ha nwekwara ike igosi onwe ha dịka ụmụ chineke ma ị lee ha anya n'ime nke ọma gị hụ na ndị a n'ezie abụghị ụmụ chineke na ha na chineke adịghị akpakọta ụrị ọ bịa mere o jide mkpa na anyị ga-enye onye nwe anyị ohere kachasị ohere n'ime ndụ anyị anyị ga-enye onye nwe anyị ihe niile ọ chọrọ n'ime anyị anyị ga-enye onye nwe anyị ihe niile anyị kwesịrị inye ya dịka nna anyị anyị agaghị ekewa ikwesị ntụkwasị obi anyị abụọ anyị agaghị ekewa ike anyị abụọ anyị agaghị ekewa oge anyị abụọ anyị ga-enyezu onye nwaanyị onwe anyị ọ bụ ihe ọ na-achọ n'aka anyị ka anyị were ike anyị dum ume anyị dum na uche anyị dum fee ya ofufe ee onye nwaanyị na-enye akụ na ụba nye ndị gbasiri ike n'iji ọkụ ha kama akwụkwọ nsọ na-agbara anyị ama na ngọzi na-esi n'aka Chineke abịa ọ bụghị na ike nke eji na-eji ọkụ ịdị mma na-esi n'aka onye nwaanyị abịa ọbịa mere akwa agba ma ji sị na onye nwaanyị na-enye akụ na ụba ọ dịghị etinye ihe mgbu n'ezie ị ga-ahụ na ndị fere onye nwaanyị n'oge ochie ọtụtụ n'ime ha bara ụba kama ha ji oke ha nye n'ife onye nwe anyị cheta na mmasị dịka ebraham ebraham bụ ọgaranya n'oge nke ya n'ezie o fere onye nwe anyị karịa onye nwe anyị agọzie ya david ọtụtụ ndị ọzọ n'oge ochie onye nwaanyị na-arịọ anyị ka anyị were ike anyị tinye n'ife ya tinye n'ichere ya ozi hapụ ile anya n'azụ anyị nweta akụ na ụba nke ụwa a tụfuo ndụ ebighị ebi n'ezie ọ dịghị ihe anyị nwetara ma na-arịọ nwanne m ka onye nwaanyị gbaa gị ume ka ị chọọ alaeze ya na ezi omume ya jee ije n'ime ya sọpụrụ ya ma eyi ofufe otu ọ ga-abụ n'ikpeazụ agasịrị na ịnweta gị nde kwuru nde ego gị nweta alaeze onye nwaanyị nke a kachasị karịa ihe niile ka ọ dịrị gị na mma dịka na-atụle uche n'okwu ndị a n'aha Jizọs nwanne m nwoke nwanne m nwaanyị bụ ọma na-ege ntị echegbula onwe gị echegbula onwe gị mara onye nwere jizọs nwere ihe niile ka bụ oziọma nke nwanne anyị nwoke onye ozisa ozi elieze ọfọmba na ụbọchị kịta anyị na-asị ka mara chineke bara ya ụba chineke chia n'ime ndụ ya ya ma na ezinụlọ ya anyị na-ejikwa otu aka na-ekele ndị SZA Aba East Conference Choir ndị nyere anyị abụ dị ụtọ na-asị ka ya chineke bara ha ụba na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị maọbụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụkwanụ awr.org asụsụ Igbo bụkwa ebe ọzọ ị ga-enweta anyị awr.org asụsụ Igbo tinye asụsụ Igbo ka ị wee nweta asụsụ Igbo maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke 070 6363 7224 ka anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo